ndị Igbo ekele m ụnụ ọwa na ụnụ nwoke oke nwa ndị Imo na-ekwu e nwere ya m chere ịkọwa n'ụbọchị taa somebody na-agwa m na ya nwee setụlala ndị mmiri ya den gbakwa afa afta anọchara dị ọnụ asị na dị ọrụ gara bite ojekwa gba afa asaid asị ya na ndị mmiri na-agba ya ọgwụ so mụ ajụọ ya ka e, ndị o setụlụlụ na mmiri ọ sị na ya setụlụlụ dị mmiri ya ya esetụlụgo dị mmiri ya bete ebe ọbụla agbakwara afa na a na-agwa ya na ndị mmiri na-agba ya ọgwụ nsị ya yes ndị a na ọwa eziokwu na ndị mmiri na-agba gị ọgwụ e nwere ihe m chọrọ ịkọwa akụ ifuru abịa na mmiri dibịa gbara gị afa sị gị na ndị mmiri na-agba gị ụgwọ jụọ ya ndị pụtara na mmiri ahụ na-agba gị ụgwọ abịa na mmiri ụlọ wọchị onye ọbụla na agbaba afa mmiri ọ na-arụba ọrụ mmiri bifo ọ pụta ihe ọ na-apụta na ndị mmiri na-agba ya ọgwụ. de na ọzi dị dibịa ga-eji aka ya konkludu na ọwụ dị mmiri ma ọ anyị mmiri ka m gwa ụnụ ka m gwa ụnụ ihe dị mkpa na mmiri asị na ịwụ nwa mmiri the first thing dị very very important na mmiri na ihe gbasara mmiri wụ nne mmiri ọwụ nne mmiri wụ ya dị mkpa karacha before dị mmiri ọ nwaanyị mmiri ọ ya ihe ifuru na-apụta ndị mmiri na-agba ọgwụ every mmiri isi na ya nwere mmụọ dị in charge of that mmiri and that nne ahụ dị in charge of that mmiri wụ nne gị ọnya nne mmiri gị before i mewe anything na mmiri mee ka eshọ na gị na nne mmiri gị dị na mma and nne mmiri ka a na-ebu ụzọ enye àjà before esetụlụwa dị mmiri ọ nwaanyị mmiri and anara eme ya the same day anara eme ya the same day so the major problem a na-enwe na ihe gbasara omenala anyị a uwu ndị na di afa iwuru ịmara na ị na-arụ ọrụ mmiri ọ bụrụ dibịa niile kwesịrị ị na-arụ ọrụ mmiri ọnwụ ndị ndị mmiri kpọrọ ọrụ na-arụ ọrụ mmiri ana iwuru dibịa na-arụ ọrụ mmiri ị gaghị na-enweta ozi sọsọ from afa ị kwesịrị ị na-enweta meseji na-enweta revelation ọya ya wọ ndị mmiri gburugburu gị ọrụ andịgịla ha so ịdipend asọ ọsọ afa ị nara enwe revelation ị nara enweta ozi ị ga na-eme mistake ọ the time the most important thing enwere na mmiri wụ nne mmiri gị mmiri ahụ ishi na ya enwe ihe i mere na mmiri ahụ bifi na-eje dị aji isetụlụ dị mmiri gị ọ bụ nne mmiri ga-aka amụ dị mmiri gị ma nwaanyị mmiri gị from attacking you gị la nne mmiri gị dị na mma dị mmiri ọ nwaanyị mmiri ama nji ike ga mee gị atak so bife ejewere gị iji setụlụ gị dị mmiri ma nwaanyị mmiri mmiri gị ahụ gịla dị mmiri nne mmiri ahụ ọ dị na mma maka ọ ga-anwawo nne nwa ya nwa ya ya nwawo nne gị na mmụọ and mmụọ karịrị fisikal ya nwawo nne gị na mmụọ karịrị nne nke mụrụ gị n'ụwa so onye ahụ ihe mere lot of people jee emechaa setụla dị mmiri setụla nwaanyị mmiri abịakwasị na mmiri na awa ya n'afa yes mmiri a ga na-agwa gị n'afa maka na ịgbarịta ala mmiri gị azụ ọ dị ka nwaanyị ọ nwoke lụrụ nwaanyị gbarịtara ezinụlọ ya azụ fesi ya na nwunye ya gbarịtara nne ya na nna ya azụ fesi sọsọ nwunye ya na ụmụ ya nne gị ga na abụghị ọnụ nna gị ga na-abụ gị ọnụ ọkọ so so nọmba 1 tin wụ nne kpọpụtara gị ụwa nne na-azụ gị even before di mmiri gị aha alụọ gị anyị mmiri gị lụọ nwaanyị mmiri gị n'eme mmiri ahụ ọ wụ nne mmiri gị wụ nọmba 1 ka ihe megoro ole nne mmiri gị e nwere last message m kwuru agwara m ụlọ na ọ bụrụ ma ị na-abata krismas na-ego ihe ị ga-enye nne gị ma nna gị gụọ ihe ị ga-enye mmiri isi na ya ọ ya ọwụ nne mmiri gị andị enwere ndị nwa na ha rụrụ arụrụ asị na ha jiri setụla nwaanyị mmiri setụla dị mmiri ee eh, ka efu inwe chi dị mma ị setụlụcha nwaanyị mmiri setụla dị mmiri ị chi dị mma ka m gwa ụnụ ihe ọma gị si na mmiri agaghị eche n'aka dị mmiri gị wee bịa ọ gaghị eche n'aka nwaanyị mmiri gị wee bịa ọnwụ nne mmiri gị ji akụnụba gị maka na ọ nwa dịre gị ozi ọwụrụ dị mmiri gị dịre gị ozi dịre gị n'ụwa ọwụrụ nwaanyị mmiri gị dịre gị n'ụwa ọwụ nne mmiri gị dịpụtara gị ụwa and ụwa ọ ga-atọ gị ụtọ ma ọ gaghị atọ gị ụtọ ọ nne mmiri gị ka ọ nọ n'aka ọwụrụ dị mmiri gị ọwụrụ nwaanyị mmiri gị akụnụba gị dị na mmiri akụnụba gị dị na mmiri nne mmiri gị ka ọ dị n'aka ọwụrụ dị mmiri gị ọwụrụ nwaanyị mmiri gị ihe awụ misteki ndị dibịa anyị na-eme ha gbọghaala afa gbapụta mmiri eh, na afa ha konkludue na ọwụ dị mmiri a na-ajụọ gị ma ị setụlala ndị mmiri inyego ndị mmiri isi yes ị nyebe ndị mmiri nri bikos ihe ị nyere nni iwu dị mmiri gị ma ọ nwaanyị mmiri gị ka ị setụlụrụ ọwụrụ ndị mmiri ọwụrụ mmiri ahụ by right before eje setụlala gị nwaanyị mmiri ma ọ dị mmiri gị na nne mmiri gị ga-adị na mma ọ nne mmiri ga-enye kọmand ga-ewitnes dị mmiri ha nwaanyị mmiri ahụ inyego ya ihe and ya wee nye ya kọmand ị na-atọmentị gị again ọma ntọmentị gị again abetụ ah, this time na-awụ onye afili na akwụtala okwu mmiri si na ọ dị mmiri and another thing e nwere ihe ndị eji eje mmiri isi na iwu na-arụ ọrụ mmiri ị ga-ajụ mmiri ahụ ihe ọ nidiri ihe eji wee jere okeke na mmiri agaghị awụ ihe eji ejere okafọ na mmiri ana m afụ ndị dibịa sị na ha na-arụ ọrụ mmiri ha jee ebe a na-ere ihe eji achụ aja ha gwa onye na-ere resịrị na ọ kwara ha ibu mmiri the person akpara ya ibu mmiri ọkwụ ụgwọ bụrụ lawa jewe na mmiri ọ ka esi arụ ọrụ mmiri ị ga-ajụ mmiri ahụ ka ihe ọ chọrọ e nwere mmiri wụ agbalitarala azụ ọ na nne mmiri ahụ na-ala ka akwa ọwụ na akwa dị ya mkpa kara anụmanụ ọkara nne ya na-eri eri den ị ga-azụ akwa ahụ zụruo ya ụkwụ akwa nnọọ anya akwa red akwa white akwa yellow then ịzụkwa normal akwa tikwe ntu ọhụwa na-emezi ya wọpụ and another thing wụ mkpụrụ osisi dị mkpa n'ọrụ mmiri ọbụla ọwụ sọsọ banana and chi iji granọt eje ọrụ mmiri ya wụla granọt e ghere ya maka na onye yere granọt ahụ yechaa ya bụọ ya briz granọt ahụ adịrị ọcha ọ na-awụkarị granọt dị ndụ mkpụrụ osisi dị very very important ọwụ sọsọ banana ma mango ma apụ ọda frut aka gị ruru dị important na ọrụ mmiri eh, so the major thing wụ amarọ m ndị a ọrụ ga ọrụ mmiri ya na ma ụkwa ndị mmiri kpọrọ ọrụ ka ọ I understand maka kọmplen m na-enweta adịgo ọ na ọ dị mọch so ọnya ọ ka m chiri ịgwa ụlọ agbara gị afa na mmiri na-enye gị nsogbu jụọ dibịa ahụ gbarala gị afa ke ndị na-enye gị nsogbu ọwụ nne mmiri gị na-agba gị ọgwụ ka ọwụ dị mmiri gị ka ọwụ nwaanyị mmiri gị ọwụrụ abịa sị na ọwụ mgbe okwu mmiri ekwumokwu dị mmiri inye ịnwere nwere nwaanyị ị di mmiri ịnwere nwere di mmiri ọ dịrị ụta ahụ ihe m na-agwa ụlọ out of experience mụ wee ezigbo ote nwa mmiri afụkwara m ihe so anything ifuru e m na-agwa ụlọ ya out of experience ana m na-enye ụlọ solution ọ solution m ji wee mee my own ka ọ gara m so imegodu ihe mmiri setụla dị mmiri setụla nwaanyị mmiri ịrụ nwaanyị setọla dị mmiri gị ị onwe gị dị mmiri agawara onwe ya den onye ịma ifesi ife ị na-efesi nne mmiri gị ịchọwa something something things dịrị gị difficult ije kpọwa nne mmiri gị ọyawa nne gị ọya your fes mother bifo nne mụrụ gị n'ụwa ọyawa dịrị gị ụwa ọ dịghị gị ụwa nne mụrụ gị n'ụwa ama mmụ gị ihe ọma gị niile ị ga-eji wee nwee enjoy na dis world n'aka ya ka ọ nọ ọ nne mmiri wụ nọmba 1 bifo ekwu okwu dị mmiri ọ nwaanyị mmiri ọ ya ntị ka m kọwara ụnụ n'ụbọchị taa azụ nke onye echiri ya zere ndewo